kyerɛ mmɛmmɛm ne mmɛ nsuo mmiri kaba bi ko Thank you. ọlálẹ̀ ara nna m ọlálẹ̀ ara nna m ọlálẹ̀ ara ìwé kùkù wọn kùkù olùlọ olùlọ. Chineke megide ya omene eh, omere erimeri na-atọ tota. ụtọ erimeri hey, erimeri na-atọ ụtọ erimeri ọnwa egbula nwaanyị na-atụ ime ka ọ mụrụ anyị nwa ka anyị too okporoko mara mmanya ngwọ hey, gbawara m egwu aga m eri ihe aga m eri ihe wụ nwa hey, ọzọ ụmụrụ ụnụ nwa kano agwara m ha gwa sị na my father ga-ala ndo in a grand style hei chineke na ịgbalị obi n'igwe ịwụ dachi nne m biko nwunye m lote m na ọmakwara mma nwoke ịhụ nwa ke oyo oyo nwa pụtụpụtụ nwa nna m anya ukwu nna m anya ukwu nna m anya imi eto ogologo ka imi onye ọcha awote ndụ mbụ awote nga ahịrị bịa lekwa ọnụ pịnọ pịnọ nwunye gị mụrụ agadaga obi n'igwe ama m na ego dị agadaga nwa nwaanyị jee eso agaghị agadaga <laughs> <laughs> <laughs> nwa nwaanyị ọgọ mba ọgọ nwa nwaanyị kwakọwo afọ agwara sọ iso nwa nwaanyị kesị asị nwunye gị mụrụ agada ịnụrụ mgbe m tiri agadaga nwa nwaanyị ọwụ ọdịnarị nwaanyị agadaga nwaanyị nwa ọma na ọ mụrụ nwa nwaanyị ka ọ na ọ mụrụ nwa yiri nwaanyị na nna m mara mma dị ka nwaanyị ka ọ nna gị bịara n'ụdị nwaanyị agadaga nwa nwaanyị ka ọ mụrụ ọ ga-aghọta m mba afọ agada atas afọ agbara sọnwụ nna m bịaje afọ agbara sọnwụ nna m bịaje lewe otu o siri wụrụ nne bịa wụrụ ọgọ ilekwatara ọma ka a ga-abọhe nwa m ọchị ka yipụ ihe ọbụla ejiri isi ahụ leta anya mara ihe ọgwụ a ga-abọhe ya ọchị mara ihe ikwu ga-awụdị ihe a gwara ha gụ ele otu afa siri kwuo sọ nwoke bịa ga gị bịa ngụgbatụ m n'ọnwa agadaga ga ga ga abọhe ya ọchị leta ihe ihe ọwọ ọgọ ọ bọgharịrị m ọchị ama ama m ife ọmụ afọ m ife ya bifo tupu m kwuo ihe na-ekwu inyogoro anya ọgọ abọghere ebe niile fụ na ọnwa nwaanyị dị nwa dị okene british agbaala british agbaala jaman nna gị bịara n'ụdị maka chineke gị bega bega kpọọ ọgụ taa chineke mgbe bigbuda bigbuo gị gị bega bega tọpụ ọdụda kpọọ m ọgụ dụ afọrịa gị na m agwa gị gakwa ụda gaa n'ụlọ ọgwụ nke ụda ga bụrụ nwunye gị nwaanyị were na iburu bịa ụda eburu m ihe ma ọ mụrụ ụda bụ ya buru panwụ pa panwụ pa pago na apara bụrụ mụrụ anụ bara bụ nwoke wọn sọ mọnú kẹ báwo la kà mú kà mú wọn ní bẹ lu hàn mú àyàn ọdọ kẹkọọ ọgọ ọgọ kò yí ìyẹn ìyá kọ ọmọ mi. mi kì ọgọ mi kì í ọgọ ọ mi kì í ọgọ ìdí èsì dàpọ èsì kò dàpọ èsì kò dàpọ. ọgọ tẹ ọgọ ọgọ pọ pọ kó dàbí pọ ọgọ. ṣé kà pọ. kita mau egbu ogo ị papa akpọkwa ọgọdị aku, ọkpụkpụ ego mbanụ mbanụ mbanụ Mbak, ụdị akpọ nke ya na-akpara akpọ nke ihe ụdị ihe m na-abịa udah ihe ụdị m ihe m na-abịa mau ịgwa m tọọ nwoke tọọ nwoke n'ihi nwoke m Fuele, me fuele, mama, me Kumala. Onye ukwu na-ebe, onye nta Lẹ́yìn wá kẹ́mdìrì ní ìṣe, lẹ́yìn wá kẹ́mdìrì ní ìṣe, wá kẹ́mdìrì ní ìṣe, wá kẹ́mdìrì ní ìṣe. Ogum. kutere gị nwa ọmachukwu ji wee chọọ gị mma ihe nọ nga eme eleihe nọbịa nga abịa ime kedu ihe m gwara gị kedu ihe m gwara gị agwakwa gị sunu sunu ụlọ ọgwụ nkuru nwa ahụ si ebe ahụ gaba ahụ ụbụrụ ikuru nwa abịaba nga ị chọrọ ịma ihe m ga-eme ọgọ ụlọ nna ya ka ọ nata na a ga-egbugbu gị n'ala ili mụ na-eche ngwụ na apa ga-egbugbu na ndị n'ala ili ya wuru ụlọ nna ọnụ dị di m ọma dimọma dimọma gịnị kpata iji ekwuzi ịdịrị okwu a di dimọma nye na ọmarịcha nwa chineke nyere mụ na gị na-abụ ọmụmụ na-akpụ nwa ama m n'afọ mgbe afọ na-akpụ nwa nwoke mara nke a bụ nke bịara na di m ọma biko zienu na biko na-emela m ihe a biko dimọma biko nu gị na-akpụ nwa ọwụrụ gị na-akpụ nwa mana gị na onye gị na ya kụrụ kpa nkata kpara nkata gwa m sọ nwa nwoke ijikwa mụọ nwa nwoke na-agwa isi mụọ n'ime mmiri mụọ n'elu ụwa mụọ n'ọkụ mụọ mụ kasa nwa nwoke ebe niile ya rụwa na nke m ya wụrụ nwa nwaanyị ụnụ nwere ashibiri n'anya m agwa ụnụ tupu m emeghe anya mmepe tupu m emeghe anya mmepe tupu m emeghe anya mmepe mụ na-esighị ngụda maka chineke ọ bụrụ na ka m ga-eji asa ahụ ọgọ nwoke nwanne m nwaanyị abụrụ ọkwa ụzọ na-akpụ nwa Di mama na n'imi nwa, imi gị na-ebu ofu na. Three. Kunye oh, ya, ọ like ya. Eh, mepere anyị ụzọ. Kuna dị Singapore. Singapore. Singapore. Saka na mota Singapore. na. Ada ozu ugbu a. Pọ. Sini ka na kɔna. Kɔnu n'o baba n b'o kɔni. Sisan o y'o ti kɔma. I ti ti kɔma. Sisan ka bɔ tubabu kan. Sisan sin ka fɔ. Sin ka fɔ. Sin sin ka fɔ. Kɔbia kɔbia kɔbia n'o tɛ kɔbia ka kɔbia kɔbia wa. Sisan sin ko t'a fɔ. Sin ka fɔ. Sin ka fɔ. Kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia kɔbia bẹ tó nínú bàbá mo wà tó bá mi kí ni àwọn wà kí ni àwọn wà mo wà gbogbo wọn. Yau ni ya bunu nu para yau ni ya bunu nu para. Akpọ nkọ akpọ nkọ mụ na gị akpọ nkọ mụ na gị mụ na akpọ nkọ. Bịa ka akpọ nkọ bịa ka. bây giờ, Rồi Bianca Bianca dia dia menihau Dia dia dia menihau Apaan ni? Apaan ni? Apaan ni? Apaan ni? Apaan ni? Apaan ni? Kamu nak kita? Apa ini bahagian di mana? Ini bahagian kamu nak? Bukan kah? Kita uang kaputan nak ke mana? Kita nak ke mana? Mali ina broso. Ki pe panuna me gom. Muta na mra to kusi gom. To fe gom. Asi ba ga gbafa. Nwote. Asi me ga gi jatutu. Nwote. Me ni yini ni me gi gi gi. Ke ga bru nwa ilu hala mo do. Na puta. Abo ku puta. Puta mu na ku kriya na ka. Okwese wudike. Okwese wudike lebi no. Akidi maya. Puta. Amu na ki ta. mezienụ uwe ezughị okele ọgaranya n'ebe nwa mgbenye n'ebe onye mụrụ nwa n'ebe onye na-amụghị nwa n'ebe aha uwe All right, thank you very much. This is Chifimo and his crew. We beg all of you to keep subscribing to our channel, Chief Imo Comedy on YouTube. As you do that, God will bless, you. God will bless, you. Hip, hip, hip. Hooray! We love you all. We love you. We love you. We love you. We love you. We love you. We love you. We love you. We love you.